ụlọikpe nke Niger steeti amaala otu onye uwe ojii ikpe ka ọ gabazie nga ihe ruru afọ iri abụọ na abụọ maka na ọ tụbara nwa ya nwanyị ime nwa ya nwaanyị ebu afọ ime ahụ gbusie ya mụọ nwa ogbuzie nwa ahụ ọ mụrụ egbu e nwere otu onye uwe ojii a na-akpọ Gbenga Fajuyi ya bụ onye gbaru afọ iri anọ na asaa ọ nụrụ nwaanyị mụtakwazie otu nwa nwanyị onye nke dị afọ iri na abụọ ya bụ nwa nwanyị ahụ bụ onye nke na-agụ akwụkwọ ya na gọọmenti Day Secondary School nke dị na Tafa Local Government Area n'ime Nasarawa steeti ọ bedde ka ị na-eme ka ọ bụkwa na ị chọrọ imerụ mmadụ bedde shout out kpọtụrụ anyị o nwere ike ịchatị anyị ọbụ ọ bụrụ na o nwere advertisement ị chọrọ any of your products ịchọrọ ime ka ị ka ndị mmadụ anyị atụnyere gị kpọtụrụ anyị anyị ga-etinyekwu ya na ihe onyonyo anyị na-emegasị ihe ọbụla ị chọrọ ime n'aka anyị ka ị wee gbasa ozi gwa ndị mmadụ na ihe ị na-eme kpọtụrụ anyị ma ọ bụkwanụ ịchatị anyị on WhatsApp 08067841298 08067841298 anyị ga-eme ka ya bụ ihe rute ndị mmadụ aka daalụkwa o rụziri n'afọ 2019 onye uwe ojii nwa bụ Gbenga Fajuyi were nata ọrụ otu ụbọchị were rara nwa ya nwaanyị onye nke dị afọ iri na abụọ ahụ wee rabata ya n'ime ụlọ nke ya bụ onye uwe ojii wee were aka ike kwasa nwatakịrị nwa iko ọ malitere ịkwasa nwa anụnwa iko oge ọ dị afọ iri na abụọ ya bụ ihe ka o megidere nwa ahụ wee tụrụzịa ime oge ọ dịzị afọ iri na atọ o bugidere afọ ime ahụ wee rue ụbọchị ọ mụzịrị nwa o wee bụ na ọ mụrụ nwa nwaanyị ya bụ onye uwe ojii bụ benga fajuri fụrụ na nwa ya nwaanyị amụọla nwa okuru nwa ahụ wee jebe n'ebe mmiri dị ruo ebe ahụ tọgbuo nwa ahụ ma tụnye ya n'ime mmiri emesịrị nwunye ya bụ gbenga fajuyi wee kpesara otu onye uwe ojii a na-akpọ Lawrence Owete ihe nụnwa onye uwe ojii anụnwa mere ya bụ Lawrence Owete bụ onye uwe ojii were wegazie ya bụ okwu n'ụlọ ikpe ebe ahụ si ka ụlọ ikpe nọzi wee kpebezie nga Fajuyi ikpe ekpere ikpe ahụ n'ihu otu onye ọkaiwu a na-akpọ Kristi Barau Kristi Barau bụ onye nke jụrụ onye uwe ojii a na-akpọ Lawrence Owete si ya na o nwere akaebe ọ ga-agba iji gosi na ya bụ ihe ọ na-ekwu na onye uwe ojii kwasara nwa ya nwaanyị iko tụba ya ime ma gbukwazie nwa ahụ ọ mụrụ amụ egbu o wee si ya na o nwere akaebe ebe ahụzi ka onye uwe ojii a na-akpọ Lawrence Owete gaziri wee kpọọ nne nwatakịrị ahụ bụ nwunye Gbenga Fajuyi kpọkwazie nwata nwaanyị ahụ bụ onye nke a tụbara ime ha na abụ bịa n'ụlọ ikpe ebe onye ọkaiwu ahụ bụ kristi nọzi were jụọ ha sị na ya bụ ihe onye uwe ojii Gbenga Fajuyi mere abụ eziokwu nne nwatakịrị ahụ na ya bụ nwatakịrị si na ihe enunwa a na-akọ bụ etu ahụ ka o siri wee mee oge ya bụ onye ọkaiwu nụsịsịrị ya bụ ihe o wee malite wee babara Gbenga Fajuyi bụ onye uwe ojii ahụ bụ onye tụbara nwa ya nwaanyị mba were kpọọ ya na ọ bụ ekwensu ka ọ bụ na nwatakịrị chineke nyere ya bụ onye nke o kwesịrị ichekwa echekwa bụzi onye ọ tụbara ime ma mezie ya ka ọ nọrụzie n'ọnọdụ ịbụ okenye na nwatakịrị ihe anụnwa ka ya bụ onye kwusiziri wee sị maka ihi na ọ bụ ihe atọ ka ọ dara iwu ya nke mbụ bụ na ọ kwasara nwa ya nwaanyị iko n'aka ike nke abụọ na nwa ya nwaanyị ahụ toro ime n'afọ iri na atọ nke atọ bụzi na o gbukwaziri nwatakịrị ahụ nwa ya nwaanyị mụrụ amụ maka ihi ihe atọ ọnụnwa o jiri wee ma ya ikpe ka o jizi wee gwa ya na ọ ga-agabazi ụlọ nga ga nọọ n'ebe ahụ ihe ruru afọ iri abụọ na abụọ na ọ gaghị akwụ nha ọbụla kama na ọ ga-anọzu n'ime nga dịka esiri wee ma ya ikpe n'ụlọ ikpe bikonu ndị nna ọ bụ ajọ ihe ka ọ bụ na na anụ na nna hapụrụ nwaanyị ọ na-anụ anụ dị na-akwasa nwa ọ mụrụ amụ iko aka na-ekwu na ịkwasara ya bụ nwa iko ọ dị onye ruru afọ mmadụ ga-eru ewee sị na onye ahụ bụ okenye imesịa nke ahụ ka i wee kpuchie arụ imerụ igbukwezie nwatakịrị bịara owe egbu ọ bụ arụ ka ọ